ọchịchị o tego ibidoro mewe ihe gị mere ka Pilet rara Jizọs nye oge ọ chọrọ ịnọgide n'oche gị mee ka herod bupụ isi Jọn ka o wee bụrụ eze ọka omee ọchịchị ị mere ka ịsọ were ihe ọ ga-eji zụọ ndụ ya nye Jekọb ka o rie n'ụzọ iji aghụghọ nọdụ n'oche gị ọchịchị ọ bụghị mere isi Goliath tọọ n'ọgba agha ebe ọ chọrọ ịdọkpụrụ ndị ọ ga-achị n'agha imere mere ka ndị agha Fero nwụsịa n'oké osimiri ebe ha chọrọ ijide ndị ha na-achị bụ nke Jehova napụrụ ha ọchịchị ị na-egbu mmadụ ị na-ata ego ị na-eme ka nna na nwa nọdụ n'agha mee ka ikwu na ibe gụọ ndị mba ọzọ n'ala nke aka ha ị na-emebi ego ọ bụghị gị mere ka agha daa n'ụwa niile mee ka afrịka bụrụ obodo na-anọ mgbe niile ịchụ ụzọ inwere onwe ha ọchịchị Gị gburu Adolfus Hitler nke obodo German gbuo George Washington na John Kennedy nke Amerịka ọ bụ gị bụ omere Kwame Nkrumah nke obodo Ghana ọchịchị gị dotere ọtụtụ ndị obodo anyị n'ili n'ebe ha nọ taa ndị amin mmọnwụ ụwa kirikatara bewa akwa arịrị ọchịchị gị tinyere agha n'obodo niile nke ụwa mee ka mmụọ nsọ gbaa ọsọ n'ụlọ ụka ebe a na-eme ndọrọ ndọrọ ọchịchị ọchịchị ọ bụghị ikowere ọtụtụ mmadụ obi n'elu ọtụtụ afọ na mba ndị ọzọ mee ka ndị lọtara alọta bidokwa ụwa n'isi ọchịchị ọ bụ gị mere ndị gọvanọ jiri lechasịa ihe dị n'ime gị anya mmiri wee gbaa ha n'anya gị mere mụ bụ okwe were ụkwụ si n'aba laa Item," ebe m na-ezere ndụ m gị chebara ya ọhịa gị chịpụtara ya ụzọ ọ bụkwa gị chịbatara ya ụlọ ị na-akpa agwa dịka aha gị si ada fada le bondi ọchịchị ị na-achị achị ndị ichi bara n'ili apụtabeghị ma e wezụga jizọs kraịst ọkpara chineke ndị ichi pụrụ otu ukwu bụzi osisi ka ha ji adọla ije ndị ichi tụrụ n'ala ọtụtụ ka gba ọtọ n'ute ọrịa ndị ichi gara n'oche ọchịchị enweghị ezumike ndị ichi bara n'ụlọ mkpọrọ amụtala na ezigbo aha gị bụ ọtọmegbu m ọchịchị ị na-emezi ala ị na-emebi ala ị na-emezi obodo ị na-emebikwa obodo ị na-enye akụ ị na-eri akụ ọchịchị ị na-eyi egwu ka ọchịchị kowa ya obi n'elu n'ihi na ihe Chineke si ka anyị mee bụ nke a dịka m na-agụpụta n'akwụkwọ Pita nke mbụ isi abụọ amaokwu nke iri na asaa sọpụrụnụ mmadụ niile hụnụ otu ndị bụ ụmụnna n'anya na-atụnụ egwu Chineke na-asọpụrụnụ eze unu ọ bụrụ na anyị nwere ike ịmụta nke a ebe ọbụla ọchịchị chibara anyị anyị ga-anọ ebe ahụ fee Chineke hụkwa onwe anyị n'anya sọpụkwara eze anyị chineke anyị onye iche isi niile dị n'ogwe aka ya arịrịọ anyị bụ nke a onye nwe anyị ka ị mee ka ndị ọchịchị obodo anyị ghọta na akị na mmanụ na nwanne na ọ bụ naanị nchere gbara ha oke na ha kwe ka anyị bụrụ otu mkpụrụ ha ga-abụ mmanụ anyị abụrụ akị ajụ ka anyị bụrụ otu mkpụrụ a ga-ewezuga ha n'etiti anyị rie ha bụ ndị na-agba mmanụ n'ite ọkụ were nkume tipịa nchere ahụ na agba oke n'ebe anyị na ha nọ mee ka anyị bụ akị nwere onwe anyị chineke anyị kọwara ha okwu a ka ha kwe ka anyị zobe onwe anyị n'okpuru ha bụrụ otu mkpụrụ nwere mmanụ na akị na-agaghị n'ite ọkụ na n'elu ahụhụ nkume anyị rịọrọ nke a n'aha Jizọs Kraịst eze anyị amen